AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ana m ekele gị n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na abata gị n'ihe omume nke dịrị anyị nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike biko gị onye na-ege ntị chetakwa na anyị na-atụziri onwe anyị aka n'ụbọchị ndị a otu anyị ga-esi wee nwee ike bụrụ ndị ga-enwe ohere maọbụ iwepụta ohere nke dị mkpa chọọ iru Chineke maọbụ mgbe ọbụla anyị nwetara ọkpụkpọ nke ime mmụọ ka anyị soo ya gbasoo ụzọ ya ma nwee ohere dị iche napụtụ onwe anyị ọtụtụ n'ime ihe ndị ahụ nke na-eme ka anyị na-enwe nramahụ chọọkwa n'ụzọ anyị ga-esi wee si na nramahụ ndị a ma wepụ onwe anyị anyị wee sị na otu n'ime ụzọ anyị ga-esi na-eme ihe ndị a bụ ịjụ ihe ụfọdụ maọbụ bụ site n'ibu ọnụ maka na ọtụtụ nramahụ nke anyị na-enweta n'ezie gị onye na-ege ntị nke gbasara ahụ adịghị ike bụ ihe na-esite n'ihe anyị tinyere n'ọnụ a na-eme ka anyị mara na mgbe ọbụla anyị nwere ohere dị iche ibu ọnụ anyị ga-abụ ndị ga na-enwe nramahụ site n'otu ụzọ ruo n'ụzọ nke ọzọ nke bụ na ahụ ahụ nke gị onwe gị sujuworo ihe dum ihe ahụ ọ na-eme mgbe ọbụla ọ ga-ara ya ahụ ịnagide ya ọ ga na-eme ka ị mara sị na ọ chọrọ nke a ọ chọrọ nke a ire gị ga-abụkwa ihe ọ ga-agụ iri ihe ọbụla nke ruru ya aka afọ gị ga-emekwa ka ị mara sị na ọ dịkwaghị ihe dị gị n'afọ ma n'ezie ihe dị gị n'afọ nri dị gị n'afọ naanị ihe mere na na ihe ndị a na-achọ ime ka ị mara na ọ bụ ihe ị nọ n'ime ya ọtụtụ mgbe na ọ dịghị mfe isi n'ime ha wepụ onwe gị Ị ga abụ onye agụụ ga na agụ eziokwu, ihe ọbụla gaferenụ, ya agụọ gị ka irie rie ya, ihe ọ bụla gaferenụ, ya agụọ gị ka irie ya. Ma gị onye na ege ntị, anyị na-achọ ime ka ị marasị na ị kwesịrị ijidesi onwe gị ike n'ihe ndị a. marakwa na ọ bụrụ na ị na-achọ itinye onwe gị n'ụdị ọnọdụ a nke anyị na-ekwu okwu ya ị kwesịghị ịbụ onye otu ihe maọbụ ihe ọzọ ga-eme ka ọ bụrụ na ị naghị eri nri ruo ụbọchị ị ga-akwado ime ya ma ọ bụ gị bụrụ onye na-eri nri ndị nke na-ekwesịghị ijide gị ahụ ihe dị ferefere tutu gị na-aba n'obubu ọnụ anyị na-asị na ọ dịchaghị mma n'ihi na a ga-enweta nramahụ ọ dịkwa kemgbe ị na-eri ihe na-erighị ihe kwesịrị ekwesị ma ọ bụrụ na ị dowe onwe gị n'ọnọdụ nke na-erighị ihe ruo mgbe ị ga-aba n'obubu ọnụ ma ọ bụkwanụ na ị na-eri nri ndị na-anaghị enyetụ gị ikike n'ahụ nke ị ga-eji wee gabiga ọnọdụ ahụ abalị ole ọ ga-anọ anyị sị na ihe dị mkpa bụ na ị ga-eri ihe kama ị ga-akpachapụ anya n'ihe ndị nke ị na-etinye n'afọ gị ị ga-eji amamihe soo ya ị ga-abụkwa onye ga-aghọtasị n'ezie na ihe nke ị na-etinye onwe gị n'ime ya abụghị ihe ị na-eme n'ụzọ dị aṅaa kama na ọ bụ ihe nke gị na Chineke na-emekọ n'otu mgbe ọbụla agụ gị gị onye na-ege ntị ṅụọ mmiri ma kpeekwa ekpere ọ bụrụ na nke ahụ enyeghị aka biko chọọ ụzọ ṅụọ mmiri gbarụrụ agbarụ ma tutu gị ṅụọ ya were oroma a na-akpọ lemon pinye n'ime ya ma ṅụọ ọ ga-enyere gị aka ịgbanarị ọnọdụ nke ahụ dị oke egwu nke ga-eme gị ka esi na ihe ị na-eme ọ bụkwaghị ihe ị chọrọ ime anyị chọrọ ileba anya n'ụzọ ole na ole ma ọ bụ ụdị obubu ọnụ nke mmadụ kwesịrị ịbanye na ya nke mbụ anyị na-eleba anya ya bụ nke na-anọ naanị otu abalị ma ọ bụ ọbụbụ ọnụ nke ga-anọ otu abalị a sị na ihe mbụ ị ga-eme bụ ngwa ngwa mgbe ị kpebichara ụbọchị ị ga-ebido ya ọ bụrụ na ọ bụ dị ka echi ka ị chọrọ ibido ya site n'ụbọchị taa ngwa ngwa irisiri ihe anyị asị na elekere anyị isi ọ dịghị ihe ọzọ ga-aba gị ọnụ karịkwa mmiri ụbọchị niile nke echi agasịa ma na anyị asụ echi n'elekere anyị isi biko mgbe ahụ ka ị ga-esi n'obubu ọnụ ahụ pụta ihe ị ime bụ ịchọ mkpụrụ osisi ndị kwesịrị ekwesị ma rie ma tinyetụ ya ihe ndị nke ga-ejite ahụ gị mkpụrụ osisi na akwụkwọ nri ndị anyị na-ekwu okwu ya gị onye na-ege ntị mgbe ọbụla anyị kpọrọ ha aha gbasara obubu ọnụ matakwa na ọ bụ akwụkwọ ndị a nke anyị maara anyị maara akwụkwọ ndị a na-eji eme ihe a na-ata na ndụ nke ndị bekee na-akpọ salad ụmụ akwụkwọ ahụ ị na-atata na ya ọ bụ ya bụ ndị ị ga-achọkọta karọt so na akwụkwọ nri kukumba so na ihe ndị ahụ ị ga-eji wee mekọta ya unu ewele iwe igbo ibe m n'ihi na ịmata ihe a na-akpọ ihe ndị a n'obodo anyị rara ahụ marakwa na ha ebidoghị n'obodo anyị towo ọ bụ ya kpatara anyị na-eji enweta nramahụ ịkpọrọ aha ha kpọmkwem kama ọ rakakwa ahụ gaa kpọọ ọkwa ya o ya bụrụ na onye kpọrọ ya amaghị ihe ị na-ekwu okwu ya n'ihi na ihe ndị a ga-adịzi ebe niile n'obodo anyị ọ bụrụkwanụ ogbugbu ọnụ nke ga-anọtụ ọdụ karịa otu abalị a na-eme ka anyị marasị ọ bụrụ na ị na-ebido ya taa biko ngwa ngwa irisiri nri ehihie n'ụbọchị taa erikwala ihe ọzọ ṅụọ naanị mmiri ruekwa mgbe ụbọchị echi ga-agasị mgbe ụbọchị echi gasịrị n'ezie n'elekere anyị isi nke anyị anyasị gị werekwa ụmụ akwụkwọ ndị a anyị na-ekwu anyị na-enwetakwa ebe niile Ritu tinyekwa ya ihe ndị nke ga-ejidetụ gị ahụ osikapa ọ bụ ihe ọbụla nke pụrụ ijita gị ahụ kama ọ ga-abụ ebe ọ dị ukwuu marakwa na afọ gị dị okpoghoro o kwesịghị iji ike itinye ya ihe ọbụla ya na obụbụ ọnụ nke ga-anọ abalị atọ ngwa ngwa irisiri ihe na asụ taa n'elekere anyị isi gị onye na-ege ntị chetakwa na ihe anyị ji na-ekwu okwu a maọbụ ihe e ji na-ekwu okwu sị ka erie ihe n'elekere anyị isi bụ ka ihe ndị ahụ iriri nwee ike gbazaa ka inwe ike bụrụ onye ga-ehi ụra n'ahụ udo ọbịa kpatara eji sị ka erie ihe mgbe ọ ga-enwe ike gbazaa ka ị ghara ịbụ nri nke iriri laba ụra abalị ngwa ngwa irisiri ihe n'elekere anyị si ma ọ bụrụ na ị na-ebu ọnụ abalị atọ ọ dịghị ihe ọzọ ga-aba gị ọnụ ruekwa mgbe echi gasịrị nwanne echi agasịa nwanne ya agasịa n'ụtụtụ nke ọzọ n'ezie mgbe ahụ ka ị ga-enwe ike rie ihe gịnịkwanụ ka ị ga-eri biko ịhụ ọkwụrụ bekee nke a na-akpọ pọpọ were ya ga-enwetakwana mkpụrụ osisi ndị a a na-eregasị ebe niile a na-akpọ apụl biko werekwa ya mekọta were rie ihe mgbe ị ga-eri ihe nke ehihie tinye ya biko ihe ndị ahụ nke ga-ejide gị ahụ ọ bụkwanụ nke ga-eme gị ka irikarịa afọ gị werekwa ntakịrị akwụkwọ ndị a bụ na-emezi ahụ anyị biko ma ọ bụ nri nke a si anyị rie bụ nke dị mma were ya tịkọta ha ọ ga-enyere gị aka gị onye na-ege ntị ọ bụ ezie na ọ dị mgbe ụfọdụ anyị na-enweta onwe anyị n'ọnọdụ ndị dị otu a nke bụ na ịbara obubu ọnụ ụdị agụụ nke ga-abịa gị abụrụ ihe ga-ara gị ahụ ịnagide mgbe ụfọdụ ihe na-akpata ya bụ na ọnọdụ nke anyị nọ tutu anyị abịa mata ihe anyị na-ekwu okwu ya n'ihi na ahụ anyị dịka anyị kwuru na mbido enweela ihe ndị a n'ime ha ọ marịala ya ahụ ịnabata ihe ndị a n'ihi ya mgbe ọbụla ị napụrụ ya ihe ndị nke ahụ nke na-enye ya obi ụtọ ya abịa ọgụ chọọ otu ị ga-esi wee webatakwa ihe ndị ahụ n'ime ya ma gị onye na-ege ntị ọ bụrụ na ị nweta onwe gị n'ọnọdụ dị otu a ihe dị mkpa ka mee bụ iji si ike nọgide n'ihe ahụ ị kwere mara na ọ dị ihe ị na-achọ ihe nke dị gị mkpa ebe ọ dị ukwuu ị na-achọ inweta kpatara ijikwana banye na ụdị ọnọdụ dị otu ahụ lee ihe na-akpatachara anyị ịdaba n'ụdị nramahụ a ma anyị baa obubu ọnụ bụ n'ihi na mgbe gara aga ma ọ bụ tutu anyị ebido bụbu ọnụ anyị anaghị emegasị ahụ anyị anaghị ehi ụra nke ọma site na erighị ezigbo nri anyị abụrụ ndị ihe ọbụla nke metụrụ anyị na-echu ụra ọ bụ ihe a na-akpata ụdị nramahụ ndị a nke anyị na-enwe ma ọ bụrụ na anyị nweta onwe anyị n'ọnọdụ dị otu a ihe ị kwesịrị ime bụ ịnọsi ike na ihe ị kwere jisie ya ike ma gbalịa mee ihe nke kwesịrị gị ime hụ na ihe nke a ị chọrọ ime na ịmetara ya nwa chineke na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com gbalịa kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nsọ ezi mmụọ nsọ na-arịọ mụ na gị ka anyị soro ya chineke na-arịọ anyị ka anyị soro ya ọ ga-edula anyị ọ ga-edu anyị n'ụzọ nke kwesịrị unu emeela ndị ọbụ abụ anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ gbaa unu ume n'ihe ọma nke unu na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke Pita Ikonta ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ekele dịrị unu bụ ndị na-ege ntị na Okwu Chineke nke na-abịarute unu nso n'ebe obibi gị dị iche iche onye nwe anyị gọzie unu n'aha Jizọs kedu ka ọlụ unu dị ama m ihe na-agara unu nke ọma onye nwe anyị gọzie unu biko kpọọ mmadụ niile bụ ndị na-eso gị n'ego okwu Chineke meekwa ka ha mara na oge ahụ eruela ọzọ n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi narị iri abụọ na otu amaokwu nke asatọ akwụkwọ abụọma otu narị iri abụọ na otu amaokwu nke asatọ isiokwu anyị ga-abụ Chineke gedebe gị Chineke gedebe gị Jehova gedebe ọpụpụ gị na mbata gị site n'ugbu a wee rue mgbe ebighị ebi Jehova gedebe ọpụpụ gị na mbata gị site n'ugbu a wee rue mgbe ebighị ebi amen otu akụkọ dị nke banyere otu nwoke na ozi ọma aha ya bụ D.W. Hunter nwoke ahụ bụ onye ozi ọma nye ala India n'otu ụbọchị mgbe ọ na-eje ya n'ala India o rutere n'ọdụ ụgbọelu n'ihi na ya onwe ya bụ onye nwere ebe ọ ga-aga ịga kwụsị ozi ọma dị ka ọ na-akwado ịga n'ibe ụgbọelu a gwara ya sị ụgbọelu ahụ eruola n'ifeli ndị ọbụla na-achọ ịba n'ụgbọelu a biko batanụ n'ụgbọelu n'ihi na anyị na-akwado ifeli ngwa ngwa DW Hunter bara n'ụgbọelu ahụ otu onye na-elekọta ndị mmadụ n'ụgbọelu a bịarutere ya nso bịa biti ya aka si ya nna anyị ewela iwe ọdụ onye bụ onye isi nke karịrị gị elu nke kwesịrị nọ n'ụgbọelu a ọ ga-adị mma ka gị onwe gị rịdata n'ihi na onye ahụ nke karịrị gị ga-anọ n'ụgbọelu a ma gị onwe gị ga-echere ụgbọelu nke ọzọ n'ihi na nwoke a nwere ezigbo aha o kwesịrị ka ọ nọ n'ụgbọelu a biko eweliwe rịdata ka anyị wee nwee ike buru nwoke ahụ n'ezie n'ezie onye ozi ọma ahụ nke a na-akpọ D.W. Hunter ewee nwee ọnụma n'ime ya iwe jukwara ya obi ma n'ezie o si na ụgbọelu ahụ rịdata ngwa ngwa ọ rịdatara o bidoro jụwa n'ime onwe ya gịnị bụ nke a akwa m bụ nwa Chineke gịnị mere ihe dị otu a ji na-eme m n'ezie n'ezie ebe a m gaje bụ ebe dị mkpa nke ukwuu ọ bụkwa okwu Chineke ka mụ onwe m na-agagwa ikwu n'ebe ahụ ma nwoke a nke ha si na ọ dị elu karịa m o nweghị ebe ọ bụla ọ na-aga ọ bụ naanị n'ihi na ọ bụ onye eze ọ bụ naanị n'ihi na o nwere ego ọ bụ naanị n'ihi na ọ bụ onye na-achị achị n'ala ma mụ onwe m abụghị m onye ala enwekweghị m ego abụ m naanị onye na-ekwusa okwu Chineke ma otu ọ dị Chineke tụrụ ma lee dịka ọ na-ekwu nke a n'ime onwe ya na iwe ahụ nke dịkwa ya n'ime ọ gara n'otu ebe gaa n'ọdụ ọdụ na-eri uju n'ihi na ụgbọelu ahụ efeliela ma ya onwe ya anọghị n'ime ya n'ihi na otu nwoke bịara ha sị na nwoke ahụ bụ onye dị mkpa karịa ya onwe ya ngwa ngwa ọ nọ n'ebe ahụ were isi ya hụ onye n'ala na-eru uju n'ime onwe ya otu onye bịarutere nso nke onye onwe ya na-amaghị wee kụti ya aka wee sị ya enyi m nwoke ọ ga-adị mma ka ị soro m n'ụgbọelu mụ onwe m na-aga njem ebe ahụ gị onwe gị na-aga enwere m ụgbọelu nke aka m ọ bụ naanị mụ onwe m nọ n'ụgbọelu ahụ ma ụgbọelu ahụ buru ibu nke ukwuu achọghị m ka naanị mụ onwe m gaa njem a biko ọ ga-amasị gị isoro m n'ụgbọelu ahụ D.W. Hunter ewee lelee anya elu ma lee nwokorobịa ahụ onye ji ngwa dịka onye nwere ego wee sị ya ọ bụrụ na ọ ga-amasị gị ka mụ onwe m soro gị aga m eso gị ya sị ya ngwa ngwa bịa soro m ngwa ngwa ha rutere n'ụgbọelu ahụ onye nwe ụgbọelu ahụ gbasara ihe eji adọta efere wete ihe eji aṅụ ihe ọṅụṅụ dị iche iche wetekwe mmanya dị iche iche wete nri dị iche iche wee gbasaa n'ihu D.W. Hunter ọ gwara nwoke ahụ na-ezisa ozi ọma bụ ụdị W Hunter si ya onye ozizi riwe ihe ọbụla ị chọrọ iri ṅụwakwa ihe ọbụla ị chọrọ ịṅụ n'ihi na ụbọchị nke taa bụ ụbọchị ememme onye na-ezisa ozi ọma legharịrị anya ma nwee ọṅụ n'ime ya ọ bụrụ na o soro ụgbọelu nke mbụ ahụ ọ dịghị ihe ọbụla nke ya onwe ya pụrụ iri ma ugbu a o nwere ihe ọ ga-eri o nwekwara ihe ọ ga-aṅụ naanị mmadụ abụọ nọ n'ụgbọelu ahụ nke ọtụtụ ndị mmadụ nọ nke bụrụ ụgbọelu nke mbụ ya onwe ya ga-eso dị ka ha na-aga ọ hụtakwara na nwoke ahụ sịrị ya onye nwe ụgbọelu ahụ sịrị ya enyi m nwoke na ụgbọelu a ọ dịghị ụgwọ ọbụla ị ga-akwụ agaghị m anaghị gị ọbụla ị ga-aga njem gị na nke efu obi tọrọ DW Hunter ụtọ nke ukwuu dịka ha na-erute ebe ụgbọelu na-ada ọ rịdatara ma mgbe o lefuru anya o wee hụ nga ọkụ na-enwu ọtụtụ ndị mmadụ na-agbakwa ọsọ na-agbaga n'ebe ahụ ndị na-agbanyụkwa ọkụ ji igwe na-agbanyụ ọkụ gbakwara ọsọ kwọrọ ụgbọala ha na-agala ebe ahụ ịgbanyụ ọkụ ngwa ngwa o lefuru anya onye ahụ nke kwọ ya n'ụgbọelu ahụ bụ nwokorobịa ahụ gwara ya sị onye ozi ọma DW Hunter ị matara ụgbọelu ahụ o wee sị ya mụ onwe m amataghị ụgbọelu ahụ ọ sị ya lee anya nke ọma ihe ahụ na-ere ọkụ bụ ụgbọelu ahụ nke gị onwe gị gara ịbanye nke a chụpụrụ gị n'ime ya ị marana na na mmadụ niile nọ n'ụgbọelu ahụ nwụsịrị ọbụladị onye ahụ nke ha sịrị na ọ karịrị gị ukwuu nke nọ n'ụgbọelu a ị ma na ya onwe ya nwụkwara n'ụgbọelu ahụ gị onye na-ege ntị o nwere ihe ị ghọtara na akụkọ a n'ụbọchị nke taa n'ezie n'ezie Chineke gedobe gị bụ onye nke kwere na Jizọs bụ onye nke kwere na Chineke ọtụtụ mgbe ihe ndabara na-abịa n'ụzọ anyị anyị onwe anyị na-eche na Chineke anọghị nso ma anyị lezie ya anya nke ọma ọ bụ ngọzi nke ejiri ihe dịka ekpuchiri ya ekpuchi n'ezie Chineke na onwe ya nwere ụzọ ọ na-esi agọzi onye ọbụla nke kwere na ya amaghị m ihe ndabara gị nke ị nwere n'ime ndụ gị dị ma n'ezie ana m agwasi gị ike dị ka e mere ya DW Hunter o siri n'ụgbọelu ahụ pụọ n'ihi na Chineke na-edube ya otu a ka ị ga-esi na ihe ndabara gị niile dị iche iche wee pụọ ọ ezie na ihe raba ahụ dịrị gị ọ ezie na ihe adịghị agara gị nke ọma ọ ezie na ị nọ n'ihe iru uju dị iche iche ma n'ezie n'ezie Chineke ga-edobe gị ọ bụrụ na ị kwere n'okwu Chineke Chineke ga-atụgharị aka nke ihe ahụ nke megidere gị ka ọ ghọrọ gị ngọzi ọ bụ ekpere m nye gị n'ụbọchị nke taa ọ bụ ekpere m nye ezinụlọ gị na ihe ahụ nke bụ ihe ndabara nke gị onwe gị nwere na Chineke ga-atụgharị ya ka ọ ghọrọ gị ngọzi dị ka ọ ghọrọ D.W. Hunter ngọzi ọ bụrụ na ị nwere nsogbu dị ka anyị na-agwa gị gwa ya Chineke na ekpere, Chineke ga-emere gị ihe ọma n'ụbọchị nke taa ekpere m bụ ka Chineke gọzie gị tụgharịa ihe ọjọọ nke bịara imegide gị ka ọ ghọrọ gị ngọzi n'aha Jizọs onye nwe anyị amen amen chineke ga-anọnyere anyị ọ ga-echebe anyị ma mgbe anyị na-eje ije ma mgbe anyị na-abata ma na-arịọ onye ọma na-ege ntị ka anyị tụkwasị obi anyị n'ime kraịst imeela onye mgbasa ozi Peter Ikonta na ọma nke iwetara anyị n'ụbọchị taa ma na-echekwutara onye ọma na-ege ntị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị na 070 6363 7224 070 63 637224 ka Chineke nọnyere onye kwupụtara n'onye onye gere eke n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo